ọbụla dị n'anya ole n'ụwa onye ime kwuo obi ya tadị igbo na ndị nwere mfe ịbụrụ onye igbo webe aṅụlị ndị fọmba merụ gị eme onye bụrụ onye igbo ọ

ndị Igbo n'ebe afọ na Skandinavia tabụ ndị Igbo juru ya ndị ọnwa na ụwa rere ya onye nwere anụkpara ọrụ enyi na ha bụ enyi na nna bụ enyi enwere obodo ideru ndị onye Igbo na bụ obodo ka gbalụ chanti gị ọfụma igbo agbachisigo nsogbu mbụ niile nwere n'ego ọbalụlụ kwulu na na mara mma ọ ndị igbo mere eme n'ugwu awụsa ọ bụ ndị igbo mere ịbụ.

adịchado Nnamdi Azikiwe nne n'ụlọ akwụkwọ na ndị Igbo nwere enwe anyị nwere ibe niile mm. bụrụ ịga na ebelebe wee buo Buhari Naijiria mba ọzọ ndị ọbụwa Amadi Anwale ife asụrụ n'oyibo ebelebe gburu anyị nwere ọnewu ilọta mgbe Naijiria na-enwe nsogbu na bankin sektọ ofe akpalima pụta na oje mmepe n'ụlọakụ ya ọ bụla ego ụmụ mmadụ ọ bụrụ ya wee gbaa na katala wee bụtala mmadụ ọhịa chukwu siri igwe wee zutela anyị onye enyemaka ọ bụ onye anya bụ nwa mmadụ nọbụ onye igbo prọfesọ chukwumacha soludo his excellence ebugọbọnọ onyoma onyoma n'iso n'ife ọdịnaya bụ mmadụ

igbo nwere enwe na abanye na ife a na-eme igbo mmadụ na naijiria ndị igbo ka na-asọvaivu n'elu ụwa ịbịa n'ilo Lagos steeti bata South point na ruru 200 ọ eh? ndị ka na-achụ eh? maka na survive n'ụwa irute na kliarị na forwarding ebule ego na-etinyesịa n'ime niile maka ndị Igbo mana ebe n'ụba na n'ịgba atakata abụọ n'ịgbanye kpọrọ akpọ

enwe ịma na onye igbo bata n'obodo ọfịfọm ọbịa wee kpọrụ nwanne ya igbo na-emepe obodo nadiso n'ime a na-eme ọya bụ ntị gị ọfụma aka ọlụ gị ofufe igbo pụrụ onwe fa n'anya mana ọlụ na-ego abụrụ nsogbu abịa n'okwu ego na ndị igbo na-enweghị nsogbu ya bụ ife na-ewute m ya bụ ife na-ewe m iwe na-ese okwu n'ala Igbo ịbụrụ ya ọ na enwe ịfụnanya ibe ga-adị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfafe ebe nwanne baa a ga-esila chapio ya wee tichie obido wee mama ya mma ọ bụ maka na-adị agbaga onye awụsa polisi kwụsị gị isi ọrụ ya awụsa ijebe onye yoruba kwụsị gị isi ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa isi ọrụ gị igbo ịtọrọ ịkọ ọ ga-eme gị n'anya gị ga-afụzi ntị gị igbo fọnụ mụnụ n'anya igbo fọnụ mụnụ n'anya ịfụnanya maka ka a na-agba ihe agba ịlụzie n'ugwu awụsa ndị awụsa gbalịbabụ laịsensị yo ewuharirieribu ebuo ife ego na-emezi ndị igbo igbofuna ego na-enye na elu ụwa wee lie nne bi n'obodo oyibo osisi ọsafi eli ego ewere ego wee chibe echichi ọ ga-echi ọzọ pụrụ ịnị ego nke ụwa niile ama ọ ga-ejekwa ọgwọ nwanne ya nwanne ya na-ata abụ ibe ego na-emezi anyị ndị Igbo ghara na-ego okochi ka ọ bụzi anyị nwere ibe dị ka nwanne obi nwanne maka ndị Igbo kasị eme nwanne n'elu ya ka fa jikwuo onye mụrụ ndị ya e na n'ụwa ụwa ọmanza na-atọ odogwu maka na ịfụnanya na ịfụnanya dị ụzọ ọ emegbuo ya na ndị Igbo na ndị nwere ebe Igbo nwere ebe ọkọghọkọ tiga fụfụfụ ịnụ tezie naanị mmadụ ga-eji agba n'obodo mmadụ bụ saibọ mmadụ bụ adịresị ya Satoni Chukwu o nweghị ihe karịrị Chineke nke izizi na mba nọ na ihe mmekọ afọ n'ọdịjide prọfesọ Ebisi akọ na Lulio Chibsa Cletus Ibeto na ya Chief Innocent Chukwuma igwe chasị ezudogụ tali Rolls Royce o orange drugs n'aka ọkpa nnegwu mmadụ kabụbụlụ Igbo wejeze n'alụ nke n'ọga m Chief Emeka mkpọ, nwata na-ayọ eze enara m ọkpọle ọkpọle ọkpọle ọkpọle ya nki Adresi ndị ọba niile mmadụ kedaala bụ nashọnal antem ndị ụkọ niile zepụ ego na-efe efe n'elu ụwa onye ọcha kedu maka aka amalụ na-ekwu n'ọdị ya niile jowi jowi jowi zaza kedaala bụ ike ndị ọgwụ ego Mighty, mighty, Maiti more to, no more. nsọ e, e. ma ndị achịna ịchaka abi abi abi abi abi adịdọ kelere m nwa ibi ya kwesị n'ịpọnụ meseri agịgo ife n'ala e. ife ọkpọkọnetịwabalụ mmiri na-ezọrọ ala igwe na-enwe ide mmiri chi mmiri ka ọnwa akụwe obere obodo ugwu ọdọmperi ewuchife ebuka ọnụ nkwọ eze ndị igbo na benesi họs nke n'elu maikon Ọkụ onye egwu ebuli ya na dedo ebe eji nwankwọ na ọkịda ọba tụrụ n'obi mma sakochukwu nwe ezi isi akụnye nwata egwu na akụrụ odogwu sakedi chukwu ma obi aha ego ike ndị ụkọ eze ji agbatụ n'ọkịda na disko Chifu Chinedu Okoye Eze Zuo

Ntụbụisi George o Kenelu Moke nwana Nnobi o President General Ọkị Luciano ji ngazi eri ụmụahịa Holy nke ojukwu isi mmiri na-ekwuru mmiri ebe mista mafi welu chibo dibịa ego na ike king boys na mbọ chifike na onye bụ na ọnwa n'izoji eneji filoshọs ike bụ ọnụ bishọp nọzọ ogboro aka ndị ofe ego dike n'ezie onye ije na-akpa ọkpaje n'elubi tupu ọma onye ije na-esebe onyo agba nna na-agba akụ na-ebu ajụ n'ụga egwu enyi ihe ara ihe ala eze ego na japan e. afọ nwa na akalịsị akalịsị akalịsị akalịsị odogwu anyị nọgwọbịa na ndị Igbo aka igbere ebe nwere ya ngwa Igbo bụ edi ọgọst na ndị mmadụ awenekere ndị klọb F15 klọb G21 klọb exclusive royal eminent club Diamond Fitness Club, isi obi ndị Igbo Foundation Club, Great Ifedimma Friends Club, Amụwa Odofin General Fitness Club, Pinnacle International Friends Club, Royal Men of Class, Boboto Family, ndị Igbo nwere ebe respect, chaka